baby match money dị na-enye ego zụọ ego ụkwụ na nna ya ebute gị ike na-ebe a na ego ọ bụla ọnụ wetago macha macha na money macha ego dị na-enye ego ego kpalị m see money here hmm? akụmela anyị ife mana anyị gị akụ eh? zụọ ego ụkwụ bebi m zụọ ya ụkwụ zụọ ya ụkwụ zụọ ya ụkwụ zụọ ya ụkwụ na ego ọ dọla America American dọla. ego eji wee gbawa ego eji mesịa ya akacha na ya ka o kposa na bed ifụrọ na ife adịgo mma enwa libe ife o tabakụ tabakụ na ịbịa na mma ife dị mma mm, onye si na-eme ekwe ekwetali ya na-ego bụ ife a na-enyo agali ofu bụ ego nwa na-ekwu okwu ya na enyi ya ka m ji n'aka agali ofu agali ofu agali ofu na-eme ndụ otu ogologo Onion. Hi. Ego, ego, ego, ego, ego. See money.